ụmụnne n'ime chineke ka udo na amara nke chineke bara ụnụ bara ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwaanyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu na eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life wọld redio ministri akala ndị Baptist mishonari Association nke mba afrịka gbara gburugburu site n'ime naijiria ọ bụkwa n'ime olugwu eru nke dị n'ime obodo na Ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ka chineke gọzie ọnọdụ anyị n'ụbọchị nke taa onye anyị nghọta pụrụ iche aha jizọs kraịst bụ onye nwe anyị anyị ga-aga n'iru na-atụgharị uche akwụkwọ nsọ nke chineke ka afụ ihe chineke kwadoro anyị n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ onye ama dịka daniel akwụkwọ nke daniel isi nke abụọ amaokwu nke iri abụọ na otu daniel 2:21 akwụkwọ ozi daniel akwụkwọ daniel isi nke abụọ amaokwu nke iri abụọ na otu ọsị ọ bụ ya onwe ya na-agbanwe mgbe na mgbe akara aka ọ na-ewezuga ndị eze ọ na-emekwa ka ndị eze bilie ọ na-enye ndị maara ihe amamihe ha ọ na-enyekwa ndị maara nghọta ihe ọmụma ka chineke were ebere na afọma ya ngozi okwu nke a ka ọ mịa mkpụrụ n'ime anyị kwana ezi nghọta na ngọzi pụrụ iche dịka o si na n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na-ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isiokwu anyị ga-abụ oge chukwu ka mma oge chukwu ka mma na bụ isi okwu anyị n'ụbọchị nke taa anyị na-ekele chineke ọbụla dị oge nke a o nyere anyị iji wee mara na iji wee tụgharị uche na okwu ya n'ihi na oge dịrị mmadụ mmadụ na-akakwanye oge mgbe dị ụfụ kacha oge ụfọdụ ndị mmadụ tụchaa ero ma oge ha ma nọzi mgbe oge ha ruru mgbe dị ụfọ ọ bịa na mmezu dịka ha si wee chee ma ihe ndị a niile bụ oge si n'aka nke chukwu were abịa n'ihi na onye chineke nyere ndụ onye aha na-atụ ero na-enwekwana oge mmadụ na-echirekwana oge ilezi anya fụ na ebe anyị gụpụtara n'akwụkwọ Daniel na-egosi anyị na nọọ chineke bụ onye na-agbanwe mgbe na mgbe akara aka ọ na-enye anyị ọkọchị na-enyekwara anyị udu mmiri na-enye anyị ihe ọnwa n'abalị enyekwara anyị anyanwụ n'ehihie ihe ndị a niile bụ oge enwere oge iji wee mụọ amụ oge oji achị ọchị nwee oge eji ebe akwa ọ dịka onye nọ n'ihe mgbu ma onye ihe ndahie dabara onye ahụ nọdụ n'ihe mgbu maọbụ n'ihe iru uju maọbụ na ịkwakwanye akwa nwekwanye mgbe o ji abụ ihe atụgharịa onye ahụ nọdụ n'ọchị akwụkwọ onye nchịkọta eklesiastis n'isi nke atọ mere ka anyị mata na enwere oge dị n'elu ụwa oge eji akụ mkpụrụ na oge eji agọrọ ihe akụrụ n'ubi oge eji achagharị ikwute na oge eji elufu elufu ihe ndị a niile bụgasị oge nke si n'aka chineke were abịa ọ dị mma ka anyị mata na oge niile si n'aka chineke were abịa ọ bụghị mmadụ mmadụ nwere ike ịtụ ero ọ bịa na mmezu site na amara nke chineke ma n'aka chineke ka oge niile si were abịa o wee na-akọwatara anyị na ọbụ chineke na-eme eze chineke na-enye onyinye chineke na-enyekwanye amamihe amamihe ọbụla nke chineke nyere gị ma onyinye amara ọbụla nke chineke nyere gị ihe a niile bụ oge ka i wee ji wee lụọ ọlụ n'oge mgbe ahụ ka ị wee ji wee bara chineke uru n'oge nke ahụ lee ọbụna dịka esta mgbe modeka ya ọbụna ego akwụkwọ esta mgbe modeka ya bara esta si ya lekwa na-edego iwu ka ekpochapụ ndị juu ọbụna dị n'obodo nke Shushan Esta bịara ka onye e, gwa ya ihe gbasara ihe ya eje eji wee jee eme nke n'ihi na ọ dịghị onye n'oge nke eze ọ dịghị onye ọbụla ya bụ ije akwa eze ịyọ ihe ọbụla ma ya kọrọ ihe ọbụla na ọbụna eze akpọghị onye ahụ oku onye ọbụla mere enyi bụ ọnwụ ka njedebe bụ modekai wee na-eme ka esta wee mata nwaanyị esta wee mata na ọ bụrụ na esta emeghị nke a ejekwughị eze jee yọọ ayịyọ maka ndị juu ọ bụrụ na ha ka ikpochapụ ha na ọ bụrụ na ekpochapụ ndị juu na-echekwana na anya nwere onwe ya ga-agbanarị mkpochapụ ahụ anya matakwa amata na oge a nwere ike ịbụ maka nyanwa ka o ji wee nọ dị n'ọchịchị ị nọ n'ọchịchị ị nọ n'ebe wuliri elu ị nọ n'ebe dị elu kedụ ebe ọ bụla n'oge dị ugbu a oge nọ na nwere ihe chineke chọọ ka elụọra ya n'oge ahụ n'ihi na oge na-abịa abịa mmadụ anaghị adịgide ruo ebighị ebi n'ụwa ma chineke na-adịgide si n'ọgbọ ruo n'ọgbọ esa wee mata mgbe esa matara nke a o wee sị ya nọ maka mbibi a n'oge abụ ya ka iji wee bata n'ọchịchị n'oge dị ugbu a ka iwee mee gịnị ka zọpụta ndị nke chineke mgbe esa wee sị ha buo ọnụ na ndị otu ya ka ha buo ọnụ ka ha baa n'ekpere ka ha wee nwee ike ịfụ iru chineke wee jekwu eze wee yọọ ya ahịhịa ọ bụ na ya laa n'iyi ka ya laa n'iyi mana iyi amata na ịsalaghị n'iyi maka gịnị n'ihi na ọ matara na oge nke a bụ oge nke chineke tiiri n'ọnọdụ iji wee zọpụta ndị nke dị ala n'iyi lee anya na okirikiri gị ebu nwa nke chineke lee ọtụtụ ndị mmadụ na-ala n'iyi ndị nke na-amataghị jizọs kraịst dịka onye nwe ha na onye nzọpụta ha lee ka ha na-ala n'iyi site na ịṅụ mmanya na-aba n'anya lee ka ha na-ala n'iyi si na iso ihe mbibi nke ụwa iso nwanyị iso nwoke ịchụ nwunye mmadụ ụmụazị akwụkwọ ndị nke ru eru na ndị nke na-erughị eru ihe na-asọ ntụ nsọ na ihe nke na-emejọ chineke lee ka mbibi juru n'etiti ebe ị nọ ị na-ekwu okwu ọjọọ banyere ihe ndị a niile ị na-adọpụta ndị a ị na-egosi ihe ihe nke ịbụ ka ị gbara nkịtị na ọ gbasagha gị ihe a bụ maka oge ka iji chineke ma ihe o ji hapụ gị n'etiti ndị agha n'oge dị ugbu a n'ihi na ị nwere ihe nke kraịst akwụkwọ nsọ wee meta ka anyị mata n'akwụkwọ matiu ọ sị na a naghị etinye oriọna zobe ya ezobe kama a na-etinye na ihe oriọna ka e wee na-ahụ ọcha ọkụ na ọma ihe ọma nke oriọna ka o wee nwụsa ebe niile mata amata na ebe ị nọ n'ogede ugbu a chineke tinyere gị ka ị wee bụrụ ihe nye ya rụọ ọrụ gị ọ bụrụ na ịmatabeghị chineke mata amata na oge a bụ oge dịrị gị na iji wee nabata jizọs kraịst dịka onye nwe gị na nzọpụta gị ekwena ka oge agbanarị gị ekwena asịna ka ọ dị echi ma ka ọ dị m arọ na-abịanị n'ihi na oge adịghị gị n'aka ị maghị mgbe onye nwe anyị ya akwa aka n'ọnụ ụzọ si gị na mgbe nke gị ezugo otu nwoke dị nke gụtara ihe ubi chineke nyere amara ọbara dị iji wee nwee ihe ubi nke bara ụba karịsịa o wee leghazi anya o wee sị na ya nwere nke a nwee nke ọzọ ubi ya abawego karịsịa ka ya tụwara anya na ya adọtuzi ọba wee nwee ọba nke karịsịa na nke buru ebu ka ya wee nwee ike itinye ihe ndị a n'ime ya ka gịnị ka mkpụrụ obi ya alarizie nwụzie n'ihi na akụ adịwo akwụkwọ nsọ mere ka a mata na akpọrọ onye a onye nzuzu nọ n'abalị taa ka o ji alaghakwute ka o ji e, e, abụ onye pụrụ n'ụwa n'ihi na ọ mataghị na oge ahụ chineke nyere boko wee nyere ndị ọzọ aka site n'ihe nweta dị n'ihe ubi ya nke banyere ụba o tinyeghị chineke n'ime oge ahụ o tinyekwaghị mmadụ n'ime oge ahụ chineke wee na-akọwa na onye nwoke nke a bụ onye nke ya ala ya n'iyi na onye nke ya ala akụ ya n'iyi na na ụzọ nke na oge nke ezugo gị onye na-ege ntị lee ka jizọs kraịst si bịa were oge nke n'oge nke ya ọ bụ ezie na akwụkwọ maka ya mata na o biri ndụ arọ iri atọ na atọ na ọkara ma lekere anya ka o si wee were oge ahụ wee ji mezuo dịka esi wee kwuo okwu ma gbasanyere banyere ụbịa wee nyeruo chineke isi nwụọ ọnwụ maka mmehie nke ụwa afọ wee afọ ebuliri elu ka o biliri n'ọnwụ o afọ iji e azọpụta mmadụ goe na-ege ntị eleghị anya ibigo ndụ n'ụwa nke a karịa arọ iri atọ mara ihe ma iri na anọ iri anọ mara ihe ma iri ise mara ihe ma iri ise ma ọ karịsịa gịnị bụ ihe iji asị n'ihe imepụtaworo nye chineke onye kere gịnị ka na na-ebi ndụ efu chineke anyị achọghị ka ọ dị etu a ọ chọrọ ka ịlaghachikwute e ya bịa nyebere ndụ gị n'aka jizọs kraịst ọ ga-ama gị ọ ga-enye gị ụzọ ọ ga-ekpughere gị anya isi obi gị ka ịfụ uru ịbara n'oge dị ugbu a n'ihi na ọgwụgwụ oge nke a chineke na-achọzi ndị nke o eji mere ngwa ọrụ chineke na-achọzi ndị nke agha nke obe kraịst chineke na-achọzi ndị nke ekwusa afa ya na mba niile gbara gburugburu ya bụ ofe n'ime ha ụlata isi n'ebe ọbụla n'oge ugbu a ọ bụla napụtara jizọs kraịst gị na-ege ntị dịka enweghị na nzọpụta gị ihe a bụ ohere dịrị gị n'iji nabata jizọs kraịst si ya na enugwu okwu ya na dọka. afa gị nke ọnwụ deba afa gị n'akwụkwọ nke ndụ ka ọ gbaghara ya mmehie gị ka ebụkwana onye nke e ji ọbara nwa atụrụ jizọs kraịst sacha n'obe nke abalị ị ga-abụkwana ihe na-agara nke ọma ị ga-abụkwana uru ịbara nye n'oge ugbu a ka anyị kpere chineke onye pụrụ ime ihe nye chukwu dị nsọ na ụmụ oru gị ndị ndị nke nrokwu gị ka ha hulatara isi ọbụla dị napụta jizọs kraịst ka onye nwe ha na onye nzọpụta gị onye nwaanyị mere ha ebere ka gbu n'afọ ha n'akwụkwọ nke ọnwụ debafa n'akwụkwọ nke ndụ dịka nkwa nke ikwere ka ha bụrụ ndị nke na-eso ụzọ nke kraịst site n'ebere gị na amara gị wee ruo mgbe a ga-amalite iji ozi ha dị ka si ekwesị n'ụwa ka a na-eme nke a ka afọ gị bụrụ ebule riri ha gozi agozi n'aha jizọs kraịst onye nwe anyị amen gị mere nke a ekele dịrị chineke na ohere nke a n'oge nke a gujidesi ike na okwukwe na isosi ụzọ nke kraịst ike mata na okwu a na-abịara site n'ụlọ ọrụ ndị lif wod Radio Ministry unu nwee akụkọ mgbaama ma ọ bụkwa na ajụjụ na okwu agbamume unu ga-enweta n'igwe okwu 081 0329 00111 ma ọ bụkwa na 080 ka udo nke chineke dịrị ụnụ n'aha jizọs kraịst onye nwanyị. amen